anywhere you go anywhere you go if you no see igbo man nwanne gị bọcha kpochapụ ọsọ n'ebe afụ lelele lachapụ ọsọ n'ebe afọ tineti obodo siri ike na ndị igbo ga-abanye abanye ebe afụ ebulu ike wee pụta ugochukwu nyela anyị nya nwa ka eji aga n'ụlọ ka na na-arụzi ndị ya nwa ka achọ n'ụwa Abakaliki rice ya ndị ka nne ezi nwanne ọ gịnị dị mere asụsụ anyị ji kanji egazi dereba our women onye kanji etizi the staff children onye kanji egazi nnamdị kanụ nwanne jisi ike na n'uche chukwu ga kachapụ ọsọ n'ebe ahụ tiri eti ndị Igbo chimamanda dị iche na ndị Igbo ji aba ebubo ndị Igbo na obi na